ndị Rom isi nke isii gịnị ka anyị ga-ekwukwa anyị ga-anọgide na mmehie ka amara wee rie nne Chineke ekwela anyị onwe anyị bụ ndị nwụrụ n'ebe mmehie dị anyị ga-esi agha na-adị ndụ ọzọ n'ime ya ma ọ bụ unu amaghị na ka aira bụ ndị emere baptizim ịba n'ime Kraịst Jizọs emere anyị baptizim ịba n'ọnwụ ya ya mere e sitere na baptizim anyị likọọ anyị na ya ịba n'ọnwụ ahụ ka dịka esitere n'ebube nke nna ya mee ka kraịst si na ndị nwụrụ anwụ bilie ka anyị onwe anyị wee jegharịkwa na ndụ ọhụụ otu a n'ihi na a sị na ejiri oyiyi ọnwụ ya mee ka anyị na ya tokọọ bụrụ otu ihe a ga-ejikwa oyiyi nke mbilite n'ọnwụ ya mee ka anyị na ya tokọọ bụrụ otu ihe ebe anyị maara nke a na-akpọgidekọrọ ya na mmadụ ochie anyị n'obe ka e wee mee ka arụ anyị nke mmehie ewezu ghara ịdị ire ka anyị wee ghara ịdị na-abụ oru nke mmehie ọzọ n'ihi na onye nwụrụ anwụ agụwo ya na onye ezi omume pụọ na mmehie ya ma ọ bụrụ na anyị na Kraịst nwụkọrọ anyị kwere na anyị na ya ga-adịkọkwa ndụ ọzọ n'ihi na anyị matara na ebe e mere ka kraịst si na ndị nwụrụ anwụ bilie ọ gaghị anwụ ọzọ ọnwụ abụghịkwa onye na-enwe ya ọzọ n'ihi na ọnwụ ọ nwụrụ ọ nwụrụ naanị otu ọnwụ n'ebe mmehie dị ma ndụ ọ na-adị ọ na-adị n'ebe chineke nọ otu a unu onwe unu na-agụkwanụ na unu onwe unu bụ ndị nwụrụ anwụ n'ebe mmehie dị mana unu na-adị ndụ n'ime kraịst jizọs n'ebe Chineke nọ ya mere ka mmehie ghara ịdị na-abụ eze na-arụ unu nke pụrụ ịnwụ anwụ ime unu ka unu nwee agụụ ya niile ntị unu adịkwala na-eche ihe dị unu na-arụ n'iru mmehie ka ha bụrụ ihe agha ajọ omume kama cheenu onwe unu n'iru Chineke dị ka ndị sitere na ndị nwụrụ anwụ dị ndụ chekwanụ ihe dị unu na-arụ n'iru Chineke ka a bụrụ ihe agha ezi omume n'ihi na mmehie agaghị abụ onye nwe unu n'ihi na unu anọghị n'okpuru iwu kama n'okpuru amara gịnịkwa ọ bụ na anyị ga-emehie n'ihi na anyị anọghị n'okpuru iwu kama n'okpuru amara Chineke ekwela unu amataghị na onye unu na-eche onwe unu n'iru ya ka unu bụrụ ndị oru ịṅa ya ntị unu bụ ndị oru nke onye ahụ unu na-agha ntị ya ma ọ bụ nke mmehie na-eweta ọnwụ ma ọ bụ nke ịṅa ntị na-eweta ezi omume ma ekele dịrị Chineke na unu bụrụ ndị oru nke mmehie ma unu sitere n'obi unu ṅaa ntị ihe atụ nke ozizi ahụ nke a raara unu nye n'aka ya ebe emekwara ka unu pụọ na mmehie were onwe unu unu ghọrọ ndị oru nke ezi omume ana m ekwu dịka mmadụ n'ihi adịghị ike nke anụ arụ unu n'ihi na dịka unu chere ihe niile dị unu na-arụ n'iru adịghị ọcha na n'iru imebi iwu na-eduba n'imebi iwu ka unu bụrụ ndị oru ha otu a cheenụ ihe niile dị unu na-arụ n'iru ezi omume ugbu a bụ nke na-eduba n'ido nsọ ka unu bụrụ ndị oru ya n'ihi na mgbe unu bụ ndị oru nke mmehie unu were onwe unu n'ebe ezi omume dị ọ bụ mkpụrụ gịnịkwa ka unu were n'oge ahụ n'ihe niile ahụ nke ihere ha na-eme unu ugbu a n'ihi na ọgwụgwụ ihe niile ahụ bụ ọnwụ ma ugbu a ebe unu pụsịrị na mmehie were onwe unu ndị ọrụ nke Chineke unu were mkpụrụ unu na-egweta ido nsọ unu wekwara ndụ ebighị ebi dịka ọgwụgwụ ya n'ihi na ụgwọ ọrụ nke mmehie bụ ọnwụ ma onyinye amara nke Chineke bụ ndụ ebighị ebi n'ime Kraịst Jizọs onye nwe anyị